obodo ghana bụ ofu obodo eji eme ọnụ ugbu a n'ime obodo west afrịka nke dị n'obodo afrịka ndị naijiria na-afụtakwa ndị ghana dịka ụmụnne ha ịbata e n'obodo ghana ndị igbo jupụtara ebe ahụ na-azụ ahịa ma nwekwa ngaraba ụlọ ọrụ dị iche iche ọkwụ na-amarana na obodo ọbụla ịbatara e ma ndị igbo anọghị n'ime ya nwanne jiri ọsọ jiri ije si n'obodo ahụ gbafue maka n'ezie obodo ọbụla ndị Igbo batara ha na-emepe obodo ahụ wee mekwa ka obodo ahụ wee na-aga n'ihu nke ọma n'obodo Ghana ha na-emekwa ofufe ahụ nke ọma n'ime obodo Ghana ndị Igbo jupụtara n'obodo a nke mere na ha jikọtara ọnụ wee hibezie ọha na eze ndị Igbo Ghana nke meziri ha ji so eze na ọha na eze ndị Igbo n'ụzọ ije ka ha mesịrị nke a ha họpụtakwara nwa afọ Igbo kara aka eze Geoffrey Nwoye dị dịka eze ha n'obodo Ghana gbaa gburugburu ka ha mesịrị nke a ha kpọkwara ya jebe ozigbo ozigbo na nke eze ndị eze n'ụzọ ije ya bụ eze wabaeze Wabeze Ọhazurike oon omeroha nkume nke abụọ ya bụ eze ndị igbo na Lagos akpọrọ nwa amadi a ka o jee ka eze ndị igbo Lagos wee gọzie ya wee kpubekwa ya okwu dị ka eze ndị igbo na Ghana gbaa gburugburu ya meziri na ka o ruo na mkpụrụ ụbọchị asatọ ọnwa itoolu afọ puku abụọ na iri na otu eze Hyacinth Ọhazurike onyeisi ndị eze n'ụzọ ije OON eze ndị Igbo na Lagos eze ndị Igbo na Lagos zoziri ije wee jebezie n'obodo Ghana n'iji wee gosi ndị Igbo niile bi na Ghana onye bụ eze ha tupu eze ndị eze n'ụzọ ije eze Hyacint Ọhazulike OON eze ndị Igbo na Lagos Omeroha mkpume nke abụọ ọ dị ikinke tupu o rue na obodo Ghana eze ndị igbo nke mbụ na ghana ya bụ eze jofri nwoye mokụụgbọ ya na ndị ọhaneze ndị ghana nakwa ndị igbo kara aka ejupụtanarị na ọdụ ụgbọelu nke dị na ghana wee chebiri onyeisi ndị eze n'ụzọ ije ya bụ eze Hyacinth ọhazirike oon mgbalịkwanụ ka mmụọ na-abụ jiri batanụ n'ọdụ ụgbọelu nke ghana nakwa ka ụmụ igbo jupụtara ebe ahụ ji nabata ya lekwanụ ọdị nkịnke eme ire Because that's what they're doing. Yàrá bí yàrá bá yàrá bá. Kuma kuma kuma. Wọ́n wọ́n wọ́n wọ́n. Öyle öyle. Esnamalık.